This is a public service announcement, ladies and gentlemen. Gianna <laughs> on the beats. A pet. be above. A feather. Let's get it. Yeah. Igbo to the world. Igbo to the world. When you kagenu, I say Igbo to the world. Igbo to the world. Igbo to the world. When you kagenu, I say Igbo to the world. See. Trap lord ndị Igbo ka big fan ndị Igbo ka mbụ hapụcha ndị Igbo a kịsị jụọ anya ha si m na onye iro na bụ nwafọ na bụrụ m yo beliman ide atụ ọ na abụ nwafọ ọkaya da simụla akọ ọchụtụ da mika na ya ebula akwa m ndị igbo ha rapụkwa maka na bụrụ m e demigod I love my tribe for better for worse, it works, tribalism yeah. yeah, Judge I cherubim, yeah I'm sorry mother mama a Catholic, headed to money mask, I'm not telling you, yeah Jimba Kambo teaching all these bad guys Mr. another side, them ready for the setup, I'm ready for the backup And turn your black Now some of you already wanna pack up. I bet the neighbor mean the wire wire. Man, I borrow the wire flow. Any foreign beat that I come across. What am I giving to groove? To the world, Igbo to the world. When you elu, I say Igbo to the world. Igbo to the world, Igbo to the world. When you elu, I say Igbo to the world. Igbo to the world, Igbo to the world. When you I Igbo to the world. Igbo to the world. hot chick I'm rapping. Look at how I'm stepping. Even when I'm rapping, sometimes I feel I'm still trapping. Igbo people winning, that's what from the video. My people say rap, muge bonita un libido. First things first, let me stick with just the basics. Do it for my people, meaning run, I'm busy racist. In the words of Usher, this is all of my confession. IG the keys, end of discussion. The real OG in a dress, that's me. Hannah Joseph Namadi press yes please. a queen and two kings. King. One check your ID too clean. clean. We bout to create a scene before we exit the scene. Too blown, oh yeah, Jay is the bomb. bomb. Dope culture rapping, all hail violent storms. And what you see is what you get. I'm all about transparency. I did my phone kind, so you ain't trouble na rock currency. Ibem ni wo fugi Ghana da naira more dollar. I'm on the feet, show that so high, I pop my collar. Mecha lobelo, I'm where they I say sure baller. Black excellence is the code. We going forever. Yeah. Igbo to the world, Igbo to the world. When you aka I say Igbo to the world, Igbo to the world, Igbo to the world. When you aka I say Igbo to the world, Igbo to the world, Igbo to the world. When you aka I say Igbo to the Igbo queen ya Igbo kwel ya Igbo kwel ya Igbo kwel ya Igbo ya ya full blooded Igbo FBI with me Kambu SDI a man like the outcome if you mess with mine. I'm, na the author, I was born to mess with minds. Keep sleeping on me like you built by sexy fly. Okay, foggy now, yeah, soon, yes, you could testify. Found out point mana yet we thrive Igbo to the Igbo to the Igbo to the Igbo to the Igbo to the world, Igbo to the world I everywhere, man, Igbo, man, I Was born to win, Buliko, Buluko, man, I still on still, Eyotaro, dress I just know who I be, Hilo, Wari, dress Anara, If to Kwan, Mama, your son don't sleep. Boom! Mixing by Mr. Charisma.